Ajebe na anụba na-akpa na-ebunye ike ụba na anụba na-akpa na-akpanye nko ụba na anụba na na ike ụba na anụba na na-akpanye nko ụba ndị ọba na-ebunye ike ụba na anụba na-akpa na ụba eh? ọgwụ ọcha dịla igbo oke osi na-ekwu na igbo oge na-akara ugwu anya abịakwụkwọ ọzọ kpakpakpa arụ ojekọra ịmakwa mma igbo ka edebe na n'ọba na na ike edebe e na n'ọba na-akpa na ike igbo ka edebe na n'ọba na-akpa na-ekwu ike edebe na n'ọba Jiggy, jiggy, jiggy.

akwụkwọ akụkọ na-etiwa akụkọ ndị ego toro mgbada ama ibi obi were binụ n'ahịa aka otu ife dị mma jiko dubayi n'ime amị na mpịọ mpịọ ọkpọkpụ obi siri so ije akarugo ihe bodo na gị akwara onye toro ụkọ ya eme gị nyanwụkwa dachi ọzọ onye ji ga anwụ ije o ya mkpọrọ ọfọdụgboro gajụ mmadụ ana m ndị iro osisi fụrụ ga-atụ mgbe ufere ma jiri ya onye ife wee dị ala agaghị aga ịbịazi gbata ịgbaka oyi ịgbabatu ụzọ niile ilo na si na-ekwu ala okolokweworu mgbochi onye mara akpọ ya akpọ gara ibe na-esi n'afọ ahụ ebebe oji na agbala oji oji mmoji eme ọgọ nanụ ụmụọkara ugo akpọkụkọ nwa ọzọ mba ijebija wele sọ mba wele ụzọ ọtọrịrụbụ maka onye udo ụzọ ajọ ọfọ mkpoju aba

ọkụkọ so na ndị bike ego dị na buutu ego dị na buutu akwa ọkụkọ so na ndị bike adreesị ndị ọba ego dị na buutu akwa ọkụkọ so na ndị bike ego dị na buutu ego dị na buutu akwa ọkụkọ so na ndị bike o so na ndị bike o so na ndị bike adreesị ndị ọba o so na ndị bike o so na ndị bike adreesị ndị ọba ọkụkọ na-ejiwa gị o so na ndị bike

ote ma ọ ga-abịa o akpọkpụkpụ ozugbo ote ma ga-abịa o ife niile ka ị na o ife niile ka ị na-eme o akpọkpụkpụ nwezi bịa abịa o ọgọ ọgọ ọgọ ga-abịa o ihe niile ka ị niile

onye sochi ime ọkọ akpọkụkochi ime ọkọ akpọkụkochi ime ọkọ akpọkụkọ ansa yọ akpọkụkọ ansa yọ akpọkụkọ ansa yọ arọ onye

ọgba abịago ọkpọchi dozie nwa ngwa bịa alọgbaka isi bido ịmara ibe ihe ego ụbọ isi ike eko kila put ịmara obi ihe ego ụbọ isi ike obi ihe ego ụbọ isi ike adreesị ndị akpọkụkọ ise akpọkọ onyele mekise eyi mana ya ka m ga gbọọ ya igbo

akpọkpọkpọgba afọ onye ezi ewe ezi ebelebe ya tebụ ebelebe ya tebụ akpọkụ ebelebe ya tebụ ebelebe ya tebụ akpọkụ ebelebe ya tebụ ebelebe ya tebụ akpọkụ ebelebe ya n'ikeje akpọkụ wewe belugo belugo

mama mama mama mama mama mama mama mama mama